AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwọ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi onye Igbo onye mụ na ya na-atụgharị uche ndewo eji m obi ụtọ na-anabata gị na nnọkọ nke anyị kwesịrị inwe n'ụbọchị taa ana m ekelekwa Chineke onye mere ka nke a dị mfe na sị ka onye nwe m gọzie gị mee ka ndụ gbara gị mfe n'isiokwu a nke anyị ji na-aga n'ihu bụ agwa anyị ma ọ bụ ndụ nke anyị na-ebi bụ nke ekwesịrị ilebara anya nke ọma anyị kwesịrị ị na-ahazi onwe anyị lee anya onye mụ na ya na-atụgharị uche ọ na-abụ ihe mgbanwoju anya ịhụ ụdị ikike nke ezobere n'ime ala ala nke obi mụ na gị ihe ọ bụla nke anyị mere otu ugbo ihe ahụ bụ ihe nke na-ehi n'ala ala nke uche mụ na gị mgbe ọ bụla ị kpara ụdị agwa ahụ ụbụrụ gị na-eme ka ịghọtasị n'ezie ihe a abụghị ihe ọhụụ ya echetara gị na ọ dịla mgbe ihe a bịara n'ụzọ m ka anyị na-eme ya ka ụbụrụ gị na-echetara gị na ihe ndị a abụrụla ihe ndị nke nọ n'ime ya Joyce mere ka matasị na ọ bụ ihe juru ya anya na nramahụ ya na-enwe mgbe ọbụla ya malitere imegharị ahụ na ịchọpụtakwa na mgbe ya na-eme ya na-aga n'ihu na ihe bịara na-agbara ya mfe ma onye nke bụ onye nkụzi ya na ihe gbasara mmegasị ahụ bụ onye mere ka ọ matasị na mgbe ọbụla ọ banyere na ihe mmegasị ahụ na ihe ndị ya bụ ihe ndị dị ndụ n'ahụ anyị nke a na-akpọ sel mgbe ọbụla ọ na-eme ihe ndị a na sels a ndị dị ya n'ime ahụ bụkwa ndị na-eme ka ọ dịrị ya mfe site na mgbe ruo na mgbe imegasị ahụ n'ụzọ dị otu a ka ịhụ na Chineke kere anyị n'ụzọ nke pụrụ iche na Chineke kere mụ na gị ka anyị bụrụ ndị ga-ezu oke ndị ga-enwe ike mee ihe ọ bụla nke anyị kwesịrị ime nke bụ ezi ihe site n'ime ha mgbe ọbụla ihe ndị a abụrụ ihe ga-aghọ mpaghara nke ndụ anyị ọ ghọọla ihe anyị na-eme Jọsi mere ka m ọzọ sị na ya bụ onye ọ na-abụ mgbe ọbụla o lekọtachara onwe ya anya selie akpa ya gawa ọrụ n'echi ya ọ na-abụ ihe nramahụ dị oke egwu nye ya ịchọta ebe o doro ihe ndị ahụ nke ọ na-eji etechasị ihu ya achọ onwe ya mma tutu ya pụọ nke a bịa weta nsogbu dị ukwuu n'ime ndụ ya mee obi ezughị ya ike mee ya anọọ n'iwe mgbe ọbụla n'ihi na ọ ga-achọgide ihe ndị ahụ ọ na-eji ejikere onwe ya mgbe ụfọdụ ya emee ya ọ ga-aga ọrụ n'oge ya bịa kpebie si na o ruela mgbe m ga-enwe ebe ọ bụ nchọ ihe ndị a ma aga ebe ahụ ga were ya ọ bụ ebe dị otu a ka m ga na-edosa ihe ndị a ya bido nwanwa ike ya na-edosa ya ebe ahụ nke o kpebiri tutu ọ na-eruo izu atọ nwaanyị a bụ onye na-enwekwaghị nramahụ nke ichefu ebe o dosara ihe ọ na-eji ejikere onwe ya ọ bụ ihe na-eme ụfọdụ n'ime anyị n'ụbọchị taa ọ dị ihe anyị ga-edowe anyị achọgide ya ike agwụ ma ọ bụrụ na anyị ga-enwe ike si ebe a ka ihe ndị a kwesịrị ịdị mgbe ọbụla a chọrọ ya aga ebe ahụ ga weta ya mana ezinụlọ ụfọdụ ọ na-abụkwa ihe nramahụ o nwe ezinụlọ ọ bụ ị ga-achọgide mvụvụ eji avụ isi nramahụ adị Gaa chọgide mmanụ otite nramahụ adị ga chọwa akwa mmiri eji na-ehi isi ahụ ma asa ahụ nramahụ adị ọ bụ gịnị kpatara anyị apụghị ịhazi onwe anyị n'ụzọ dị otu a ọ bụ n'ihi na anyị enwebeghị mkpebi na anyị ga-eme ihe ndị dị otu a ọ bụrụ na anyị nwee mkpebi e nwere ike sị onye ọ bụla ji akwa mmiri saa ahụ lekwa ebe a ga-ekowe ya ihe anyị ji na-atụgharị uche n'okwu ndị a bụ na ọ na-etinye anyị na gbalụ gbalụ ọ na-eweta nsogbu ọ na-eweta ọgba aghara ọ na-akpasu iwe na mmadụ ga-achọ ihe ọ na-eji ejikere onwe ya maọbụ ihe o ji eme ihe ọ gaa ahụ ya ọ dị ihe a na-akpọ ịkpakọ ọnụ mmadụ ịhazi onwe ya ihe ọ bụla nke ị na-eme gaa hụ na ị maara ihe ị na-eme na ị ga-emegbukwanụ ihe nke ahụ emegbu ma ọtụtụ n'ime anyị bụ ndị na-anọ n'oke ngwa ngwa ọ bụ ya na-eme anyị mgbe anyị kwesịrị ime ihe anyị agaghị eme ihe mgbe ahụ n'ihi agara mgbe anyị mewere ya mgbe ahụ obi anyị si anyị mee ya anyị achọpụta na otu ahụ anyị si na-emeje ya anyị egbuwela oge ebe anyị gaje anyị aghọọla ndị na-agaje ebe ahụ na-abụghị mgbe anyị kwesịrị ịga ọ ga-abụ nke wetara atụsa ya ebe agbam nke wetara atụsa ya ebe a mgbe anyị ga-achọ ihe ndị ahụ ya ara anyị ahụ ịghọta ma ọ bụ icheta ebe ihe ndị ahụ dị ya eme anyị anaghị ebi ndụ nke obi anyị ga-enwe izu ike ọtụtụ ezinụlọ nwere nramahụ dị otu a ma ọ bụrụ na anyị kpọọ mkpa si na ihe a ga-adị ebe a otu a ka anyị ga-esi na-eme ihe a ime ya mbụ mee ya ugboro abụọ gị hụ na ụbụrụ gị ga-ejide ihe ahụ aka akụkọ ahụ gị niile amatala na ihe a bụ mpaghara nke ndụ m na ihe a bụ ọlụ ha kwesịrị ịlụ ichetara gị ebe ihe ndị a dị gị hụ na icheta ebe ị na-edosi ihe ndị a n'ezie a ga-abụkwa ihe gara ahụ mgbe ọ bụla ị chọrọ ime ihe tụsa ahụ wepụta ohere nke kwesịrị ekwesị were mee ihe dị otu ahụ ọ ga-enyere anyị aka ọ dị otu nwoke a na-akpọ Charles Dickens dịka Charles Dickens si kwuo ya ọ sị agaara m enwe ike mee ihe ndị a m meworo ma ọ bụrụ na ọ dịghị n'ọbara m ime ihe mgbe o kwesịrị ka emee ya ime ihe n'ụkpụrụ nke ekwesịrị iji mee ya na ịlụsi ọlụ ike ma ọ bụrụ na m enweghị mkpebi ilegide otu ihe anya n'otu mgbe ma mechaa ya gị onye mụ na ya na-atụgharị uche ọtụtụ n'ime anyị n'ụbọchị taa Chineke agọziwo anyị n'ụzọ dị iche iche anyị anaghị echeta na anyị kwesịrị ịbụ ndị ga-ahazi onwe anyị kpakọọ onwe anyị ọnụ n'ihe ọ bụla nke anyị na-eme anyị echewe mgbe anyị nwere mkpebi mgbe ọ masịrị anyị bụkwanụ nramahụ mgbe ahụ anyị na-eche mgbe ọ masịrị anyị ka anyị mee ihe ndị dị otu a eziokwu mgbe a ka anyị na-ekpuru onye iro okpo ịbata n'ime ndụ anyị ya bụrụ ụdị ụmụaka m na-ekwu okwu ha mgbe niile mbụ ndị anyị na-akpọ ejula ma akpatụghị ha ha na-arị ụfọdụ ha ịkpatụ ha ha na-arị nke a jọgburu onwe ya ọ bụrụ na anyị ebidoghị mewe ihe mgbe e kwesịrị ka e mee ya anyị na-enye ohere ka onye iro siere anyị ọnya ọ bụrụ na o sie ọnya ya n'ezie ma ị nweghị mkpachapụ anya ọ ga-ama gị ya bụ kpachapụ anya nhazie onwe gị tụlee ihe ọbụla nke ị chọrọ ime hụ na ị mere ya n'oge ọ ga-adịrị gị na mma obi dị anyị ụtọ otu chineke ji na-edo onye okenye eze nlewemchi anyị na-arịọ ka ịhụnanya chineke bara gị ụba ka ahụike na ogologo ndụ bụrụ nke gị n'aha jizọs amen imeela na ndụmọdụ nke ezinụlọ inyere anyị n'ụbọchị taa onye ọma na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na nwere ntụziaka nke chọrọ inye anyị gbalịa rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com ma ọ bụ awrnigeria at yahoo dot com at yahoo dot onye ọma na ekenti mara na ị nwere ike ịkrai n'ekwentị na 0706 363 0706 363 7224 ezi enyi m n'ọnụ nwayọ mgbe anyị ga-ewetara gị abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ gee ma nata ngọzi dị n'ime ya chineke na-ege ntị ka anyị ghara ichegbu onwe anyị mara na chineke nke bi n'elu igwe na-echere anyị echiche ọma ọ ga-emere anyị ihe ọma n'oge ya ka anyị kwere na chineke kwere na mmụọ nsọ unu emeela abụ unu dị ụtọ ndị Seventh Day Adventist Church Choir ọsa oke anyị na-arịọ ka chineke nọnyere unu ka ọ gọzie unu ka ọ gbaa unu ume n'ihe ọ bụla unu tinyere aka n'aha Jizọs amen onye ọma na-ege ntị n'ọnụ nwayọ mgbe anyị ga-akpọbata onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ eji m aha onye nwe anyị jizọs kraịst na-anabata ka ha bụ ụmụnne m niile n'ime kraịst Ka anyị na-atụgharị uche taa n'ime Akwụkwọ Nsọ nke nwe anyị, biko soro m hụdata isi n'ebe nọ ka anyị sọpụrụ Onyenwe anyị. nwe anyị imeela o. dịrị aha nsọ n'ebe kasị ihe niile elu. Arịọ m ghọta na amamihe zuru oke nye okwu n'ụbọchị dị taa n'aha Jizọs Kraịst bụ nwanyị. Amen. Isiokwu anyị taa na-asị ihe Chineke ga-eme na ihe ọ ga-emetụ na ndụ mmadụ. O nwere ihe Chineke ga-emere gị na ndụ gị a. O nwere ihe ndị ọ ga-emetụ ka ha ghara ịdịkwa na ndụ gị ọzọ ama m na ị ga-asị eme n'ebe ahụ ị nọ akwụkwọ nsọ na akwụkwọ Zefanaya isi atọ amaokwu nke iri itoolu na asị lee m ga-emeso ndị ahụ niile bụ ndị na-eweda gị n'ala na mgbe ahụ m ga-azọpụtakwa nwaanyị ahụ nke na-eje sokwarachi ọ bụkwa nwaanyị nke a chụpụrụ achụpụ ka m ga-achịkọta m ga-emekwa ka ha ghọọ otuto ghọọkwa aha bụ ndị ihere ha n'ụwa nke a niile onye nwanyị gwara Zefanaya okwu banyere ndị ya bụ ndị nọ n'ime ahụhụ na nhụjuanya ya eme ka ha mara na ya onwe ya ga-emeso ndị ahụ kpatara ahụhụ ahụ otu n'ime ihe Chineke ga-eme bụ imeso ihe ọ bụla a na-ewetara gị ahụhụ ama m ihe na-agabiga ma na-arịọ m Chineke taa na nkwa o kwere ka ọ bịa mesoo ihe niile na-ewetara gị ahụhụ n'aha jizọs n'ụbọchị taa onye nwe anyị kwere nkwa na ị ga-azọpụta onye na-aga sụkrachi ọ dị ọtụtụ ndị ndị ihe a na-agabiga sitere n'aka mmadụ o nwere ndị sitere n'aka ekwesị o nwekwara ndị sitere na agwa ha ndị anyị na-ebi ndụ n'ime ha ọ bụrụ na nke gị sitere n'omume gbanwee agwa gị o site n'aka mmadụ rịọ chineke ọ ga-abịa mee ya nyere gị aka ọ sị na ị ga-azọpụta onye na-aga sụkrachi onye na-aga sụkrachi ile ya na asụsụ olu bekee ọ bụ onye asị nọde halted mbụ onye a kwụsịrị akwụsị gị ji ghọta n'ụzọ ọwụ wụ mgbe anyị niile na-aga ememe independence ị na-aga n'azụ ụkwụ n'ala a na-etiri gị aka iri aka ịkpa aka iri aka ịkpa ị na-eme ya na-eme ya na-eme ya ihe ahụ njem ahụ tọrọ ụtọ tọrọ ụtọ tọrọ ụtọ tọrọ ụtọ mmadụ abịa sị gị họt wantu kwụrụ n'ebe ahụ o nwere ndị njem ha na ala ụtọ n'ụwa ihe ha na-amaghị abịa kwụsị ya biznes amaala mma ezinụlọ adịwala mma ya gbasịa n'etiti ụzọ biznes amaala mma ya kwụsị n'etiti ụzọ ihe ndị ọzọ niile agụọla ha n'ihe nọ n'ịma mma ya gbasịa taa ihe chineke ga-eme bụ na ihe ahụ gbasịrị n'aka onye nwe anyị ga-achịkọtara gị ya ihe ahụ nke na-aga sokrachi ọsọ ọ ga-eme ka o guzosie ike ihe ahụ nke kwụsịrị akwụsị na ọ ga-eme ka ọ gawa n'iru site n'ụbọchị ndị a ana m arịọ onye nwe anyị ya sị na ya ga-enye gị aha nke mba dị ukwuu aha ọhụụ mee gị otuto n'ebe ahụ emere gị ihere onye nwe anyị na-ekwu okwu sị n'ebe ebe ahụ anọchie gị ọchị na-aga n'ebe ebe ahụ ṅụrịa ọṅụ n'ebe ahụ anọ kọọ gị ọnụ ebe ahụ anọjia gị ọnụ na aga anọ ebe ahụ fufere ya aka ito aha nsọ ya amaghị m ihe na-akpatala n'ime ndụ gị ya bụrụ na ị na-ele anya chineke ịbịa mee ya onye nwe anyị sị na ọ ga-eme ihe ndị a n'olu bekee ọ sị I will undo all that afflict you. ihe niile ndị na-emekpa ahụ aga m imetụsị ha o nwere ndị ahụ mgbu na-emekpa arụ onye nwe anyị metụra gị ọrịa o nwere ndị mmadụ na-emekpa arụ onye nwe wezụgara gị aka ndị iro o nwere ndị ihe na-emekpa ha arụ bụ enweghị ego onye nwanyị wezụgara gị ya ụkọ onye nwanyị wezụgara gị ya ọ dị ọtụtụ ihe ndị ọzọ ndị na-emekpa mmadụ arụ onye nwe anyị sị na ya ga-emetụ ya na nchịkọta ịchọ ịghọta ka ọma ihe ahụ a na-akpọ ondu na imetu n'olu onye nwanyị sịrị na ọ ga-emetụ ihe ahụ ihe ahụ nke na-emekpa ga arụ ị gaa na ndị ọkachamara n'igwe kọmputa o nwere ihe a na-eme mbụ ebe akụ aka ebe a na-ataịpụ ihe ya aga ị gaga eme kọntrol s mbụ kọntrol save mbụ imecha ya ihe ahụ ị mere ana odesi ike onye nwe anyị si ịbịa lee anya n'ime igwe kọmputa ahụ ọ ga ebi hụkwa na o nwekwara ihe dị ka aroki ga-abụ ị ga-apịa ya aka ihe a niile e si na ise ha niile ala alaghachi azụ ọ bụrụ si na igwe kọmputa dị otu a onye nwe anyị na-asị ihe niile ka ekwensu na ndị na-alụ ihe ọjọọ na-ewerela bịa tinye na arụ gị sị na ọ ga-adịgide onye nwe anyị na-asị na ya ga-emetụsi ha yiwulondudem na ya ga-emetụsi ha n'otu n'otu arịrịọ ma abụrụ ezinụlọ ọnọ na aghara ihe adịghị agara ụmụ gị nke ọma mana ọ bụ aka onye iro ka ha na-arịa onye nwe anyị bịa metụsịa ha ka ha nwere onwe ha n'otu n'otu dị ka nkwa ya si dị ya sị na ọ ga-enye gị otuto gbapụta ndị gị niile bụ ndị a chụpụrụ achụpụ na ọ ga-akpọgharị ha ọ dị ezinụlọ ndị nọ taa ụmụ ha agbapụsịala ahụke nwoke ahụke nwanyị onye nwanyị ga-akpọgharịrị gị ha ị ga-ahụ ha n'otu n'otu ha ga-alaghachi dị ka nkwa onye nwaanyị si dị chetakwa na ọ dịghị ekwe nkwa ma laghachi azụ o nwere obi ebere nwee obi ọmịiko ịnapụta ndị na-ezughị oke ịnapụta ndị na-adịghị ike n'ụbọchị dị taa arịọ m onye nwe anyị ka ọ zita nnapụta ka o zita mgbapụta ka o zita nnwere onwe n'ebe dị na n'isi ezinụlọ gị n'aha jizọs kraịst bụ onye nwanyị amen ṅụrịa n'onye nwanyị ebere ya nye udo otibere ụdọ dị oru eji ọbara agba anyị ga-atụkwu egwu ebe ọ anyị ihe du ma Chukwu rai ma Chukwu rai ma Chukwu dịrị onye na-emegide onye onye onye onye megide m ihe na-agabiga onye na-emegide gị onye nwanyị sị gị ṅụrịa n'ihi na chineke nọnyere gị onwe ihe ga-eme gị hụdata isi ka ịrịa. onye nwe gaa n'iru ọlụ aka niile nke ekwesụ dịka ikwere anyị na nkwa anyị sị na ihe eji mee ka nwa nke mmadụ pụta ihe bụ ka ọ laa ha n'iyi arịọ m ka ịla n'iyi dịrị ọlụ aka niile ka ekwesụ ndị dị na-arụ ụmụ gị ndị na-eweta mkpọchi iru ndị na-eweta ọdịda ndị na-eweta ọlịla azụ onye nwe anyị site n'ịdị mma na iru nnọnyere jizọs ka a laa ha n'iyi ebi ebi ka nwere onwe dịrị ndị gị ekele dịrị gị n'imewo nke a n'aha jizọs kraịst bụ onye nwanyị amen amen amen amen onye mgbasa ozi grant emenike imena n'ozi ọma nke iwepụtara anyị n'ụbọchị taa arị ekpere anyị bụ ka chineke nọnyere gị ka ọ gọzie gị ka ọ na-agba gị ume n'ọlụ chineke nke ị na-alụ imela onye mgbasa ozi onye ọma na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị na ị nwere ike na-ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ma ọ bụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at ma ọ com at maọbụ at gmail onye ọma na-ege mara na ị nwere ike ige ozioma nke taa na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekwuta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị gere ege ma ndị kwupụtara n'aha Jizọs amen imeela Chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enweta bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe gboo